ụtụtụ ọma nọ ọma ọdịnala Igbo a sị nka chi bụ orie ritere anyị ihe ọma ma ritere anyị ihe ọjọọ anyị ga-ejere obodo n'ala obodo onye chụba anyị daa onye isi anyị na-awa aja anya were nke chụọ onye fụla anyị lụta nwa nwụrụ anwụ a sị m na ọzọ ya anwụ onye checha ihe ọjọọ ga-eme anyị ya ma o nwunye a sị m ihe ọma dị n'elu ya dara anyị na na ọdịnala ya pụoro anyị ome ka ụwa were anya ha wee fịa a sị m osisi fụrụ anyị na-atụ ufere na ufere ga-amapụ ya ọnụ a sị m egbe belu ugobelu nke si ibi ebe na ya gosi ya ebe ọ ya ebe ọ bụrụ na o gosiri ebe ọ ya ebe a sị m nkwukwa ya ihe m kwuru a sị m ihe ọma na-eme na be ndị ọdịnya mebe na be anyị o a sị m na igbo n'ihu na anyị ga-ebute mma igbo na azụ anyị ga-ebute mma igbo n'aka nri ya ebute mma igbo n'aka ebe anyị bute mma a sị m na ndụ anyị ga-adị n'ọdụ bụ isi akụ hmm, a sị m na nche adịghị eme odogwu n'anya nọ n'ihu n'ihu ka anyị ga na-aga na oke enwe bụ n'ihu n'ihu ka ọ na-ama a sị m na onye sị na ife anyị na-eme ama enwe isi si were isi onye achị ihe anyị na-eme wee nwee isi ise a ka bụkwa onye nke gị Ogbuefi Eze-Ana Ugochi tubelu na Oraifite abụ m onye isi nchụaja n'ugochi tụbara nara tempụl bụrụkwazi onye isi ọdịnala prayer ministry nke anyị ga-ewube na disemba 1 yes bụrụkwazi onye mgbasa ozi ọdịnala Igbo my mission is to help people live better life isiokwu m ji wee bịa n'ụbọchị taata bụ Christmas maka na taata bụ 25 December 2021 mmemme ndị otu na-eso ndị ụka anyarị bụ na-eso jizọs tata ka ha na-eme mmemme na-amụrụ chi ha na-efe wee sị na mma ụbọchị taa na mma akụwarụ gị ihe niile ị kwesịrị ịma gbasalụ 25 disemba ihe nzuzo niile ị kwesịrị ịma na ihe gbasara ya na ịga ga-ama taa ọnya bụ isiokwu na ihe ndị ọzọ niile that has something to do with this celebration. ya na ma truli n'eziokwu n'ezi asụsụ na onwere onye a na-ekwu maka ya kpọrọ jizọs ma mụnye na 25 th ọ jos story fictions ihe ndị a ka ị ga-ege ka mahadum ka ị ga vidio a bido n'isi wee ruo na nkwụsị ya life will never be the maka na ihe mmadụ nụrụ faith comes from hearing ịghọtara ya n'ụbọchị taa ejego m na temple jee gaa ọfọ n'isi ndị enyi m niile friends of the temple my personal friends agụgụ m ọfọ n'isi ha gwọkwazi ọfọ n'isi ndị bụ ndị enyi temple friends of the temple gaa ọfọ n'isi ndị niile na-esonyere m my fans and followers all over the world Agụkwa m ụfọdụ ndị na-abụ ha na-enecha onyonyo anyị ha tụsara ya ndị ọzọ maka na ihe ọma ofu onye ama ezu agụgụ m ndị a mana echefukwana na anyị ebidogo ndị mmadụ eme ego rejistreshọn ndị ga-esonye na aja nke anyị ga-achụ nke ọnwa jenụwarị ga-ebido na jenụwarị 5 so ọ bụrụ na ị chọrọ isonye na anya bụ aja ọ 14 days rituals ekpere for 14 days ọ mgbe anyị ji ekwubi okwu is part of the ministration ya bụ ọ bụrụ na ị nwere ego iji alụ ọrụ maọbụ na-agbasigoro gị afa maọbụ na mmadụ gbara gị afa maọbụ na onye ọzọ gbara gị maọbụ na eze na gbara gị afa mana ị nwere ego iji alụ ọrụ ọ ka gị mma na isonyere na aja anyị na-achụ nke gurupu maka small token you contributed to that sacrifice nke anyị riri igwe ebesi ebere a chụcha aja ndị a 14 days ụbọchị nke 14 days ya nwa i chụzie aja aja ihe mme wee si lụọ achụcha aja eme saraka wee si lụọ ya bụ ekpere ma ọ bụrụ rituals emere for 14 days anyị na-enwe kwa ọnwa kwa ọnwa so nke jenụwarị ga-ebido na 5th jenụwarị onwezi ihe ọzọ ị chọrọ ịma maka nke chacha m privately ndị chọkwa anụ ka a ha aja nke aka mkpa mere ha ekpere nke afọ 14 days nke aka mkpa chaatịkwa m denụ wee na-emekwa ma ọkwa maka januari 1 2022 ihe anyị nwere ụbọchị awụ ụbọchị a ka anyị ga-ewube ọlta for the administration of ọdịnala prayer ministry ihe anyị na-eme n'ọdịnala prayer ministry bụ na anyị na-ekwubere ndị mmadụ okwu n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile onye ike niile si n'aka ya abịa nyanwụ ministrị asọrọ ọ ọbụla onye na-ekpe ma iwu onye buda ma iwu onye hindu ma iwu onye judaism ma iwu onye kristian ma iwu onye ọdịnala obere does not count. ọ na ya ministreshọn bụ oge anyị ji ekwubiri ndị mmadụ ndị mmadụ na visit the ndị bịara abịa na tempụl ga-evisit the angels field ha visitcha angels field then ha ejezie kpee ekpere drop all their petitions ụbọchị anyị ji abụọ n'ezi those petitions kwubie okwu n'isi ha niile ka ihe ya ịrịba e ama bido mebe anyị mee nke anwa then ndị nọkwara mba ofesi can still join ha ga-esokwa keta oke na ya bụ nkwubi okwu maka na okwu ọnụ ka Chukwu Okike ji wee kee ụwa ike dị n'okwu ọnụ distance is never a barrier so anyị ga-ewube ya ọta maka ndị ga-abịanụ anyị nwekwalụ healing water borehole asị nke ọfụ n'ime that garden anyị nwere ncha dị iche iche anyị nwere pawda dị iche iche anyị nwere oil anyị nkwazi cleansing water na mmiri ndị ọzọ dị iche iche for human healing ọ ihe nsọ ka ihe ndị ahụ then ịchọzi ịma maka ihe ọfụma inwe chaatị ya mma so ihe anyị riwe wee hibu ya bụ ka ịghọta ihe nkọwachazie mfe abụọ na tọpik nke taa o e nwere aja enwere so many ways ezi achụ aja ị na ịtụsa nkwụ ọkpọ bụ ịchụ aja ịma na ịtụsa nzu bụ aja ka ọ bụ ị ma na ịwapụ ọjị bụ aja ị ma na burning of candles bụ aja ị ma na burning of incense bụ aja whatever that is ihe pụrụ gị n'ahụ bụ aja onye agbatakwuru ebi na ime fasting bụtụbụrụ aja ihe ọbụla that take something away from you mana ka ime ya fasịrị ka o wee ile ime ya bụ fasịrị were ego nri ya nwa ikwesịrị iri during that time ị na-eme were etinye n'ihe aja ya so mana e nwekwara aja dị iche iche dịka isi kụwa nwekwazi aja ihe mme in ọdịnala prayer ministry anyị na-ekwubiri ndị mmadụ okwu chidimma na-adị ihe ọma na-eme mana o nwere mkpa ụfọdụ ndị mmadụ nwere nke bụ na ikwubi okwu n'afa chukwu okike nke pụrụ ime ihe niile na nyanwụ ministrị anyị na-ekwubi okwu n'aha chukwu okike nke pụrụ ime ihe niile o nwere onye chukwu okike ya na chukwu okike na-ama aka o nwere ike ọbụla for the entire universe ya na chukwu okike nke pụrụ ime ihe niile na-ama aka ife jizọs ndị ụka ọbịa na-enyekwa referensị na aha onye nke zitere ha bụzie ụbọchị nkọwalụ gbasara akwụkwọ ndị ụka ọbịa ekwuru na enwere lot of distorsions enwere lot of adding up dịka mmadụ ị na-agwa gị ndị ụka ọbịa ị na-agwa gị na-achọzi ka e welu jizọs ndị ụka ọbịa wee mee senta of their religion site n'ịgbakwunye na onwere onye ọbụla ga-ejekwuru ga-ayọta ihe n'aka chukwu okike nke pụrụ ime ihe niile na-abụghị site na chi ndị ụka ọbịa ọ bụrụ eziokwu ihe niile abụghị ihe mgbakwunye ha gbakwunyere akwụkwọ ndị ụka ọbịa ọja ka ji wee sị gị na na-enwere a lot of holy books yet enwekwara a lot of distortions human inputs etinyere mbọchị a ka m kọwara gị mgbe pope ji wee họpụta st anselm onye akpọ st anselm st augustine about four of them ka ha tụlee akwụkwọ ndị ụka ọbịa wee hazie ya na etu ọ dị na ha kpọrọ baịbụl they remove a lot of pages a lot of books a lot of this wee tinye ndị ha tinyere kịta ọ ya kpatara na akwụkwọ ndị kalik ga-agwa na nke ha dị 72 while Pentecostal ga-agwa na ha were only 66 and there were a lot of lost book in the Bible ndị ha belivuru na ihe e kwuru na ya ama esutu their mission because na ya nwa akwụkwọ mechaziri bụrụ human input ọ leta edere ede agwara m ọnụ like St Paul ga-asị ana m edegara ọnụ bụ ndị otu kraịst nọ na Rom akwụkwọ ozi a ka unu na-eme nke a na-eme nke ọzọ ọ leta o dere ede onye a na-akpọ Robert na a printer eh, for UK wụ onye kreti jide experience o nwere dịka a printer wee kreti Bible into chapters and verses so ha akwụkwọ edere ede Old Testament na adị na screw a na-efodu efu. ee eh? so onye na-achịkọwalụ gị bụ ka ihe ndị a si wee so mana ndị ọ maka ndị na-aha na-eburu asị my Bible say enwere e lot of human input and the eh, imperfections in that work. the same thing goes to every other human things because ihe ọbụla mmadụ metara aka ọ dịgo imperfection because e nwere human input and sometimes language and translation errors now mana ihe a bụrụ ya ka m bịara ịga jipụta mana ihe m chọrọ ịkọwalụ gị bụ ihe ga-eme ka ịghọta na anya bụ akwụkwọ nwere some human input dị n'ime now o wee bụrụ na abịazi elu gị ihe gbasara ya wee ghọta ya so mana ije na ya bụ ihe n'isi maka na enwere some unanswered questions dị na anya bụ akwụkwọ ana m abịa na ya maka na nkụzi anyị taata bụ ihe gbasara ọmụmụ Jizọs asị n'ọnwụ 25 Disemba so mana enyi ya chọrọ iweta ebe ahụ na ike dị n'okwu ọnụ o nwere ọrụ ụfọdụ ga ga-eji ikwubi okwu wee sọvụọ some of ya problem yes gị nwa na anya solve of your problem ihe niile ụka ekwubiere gị okwu mana ana m achọ ịgwa gị na onwere ka mmadụ ga-esi wee sị gị na ọsịsị ya n'aha jizọs dịka akwụkwọ ndị ụka ọbịa si na-eme ka anyị ghọta ọ bụrụ eziokwu ana m achọ ịjụ gị ndị chaịna ndị ebere ivụrụ na jizọs ọ bụ na ịmarọ na mirakụl na-emere ha ịmara na ihe ọma na-eme ha emere ha ịmara na ịkọrọm ihe ha na-eme ọfụma ebe ọ bụ na ha adị ayọ n'aha jizọs ihe ọma ọ nara emere ha <laughs> o the richest man in ori ikpe onye ọha afọ na onye ọhụụ from Nigeria ọ na-ayọ n'aha jizọs adị agọzizi ya <laughs> richest man enwere India the Tatars ndị nwe onye nwe moto dis company a na-akpọ tata na so many things na ndị na-eprodus keke na pep and rest of them ha na-akpọrọ aha jizọs a nara agọzizi ha <laughs> ndị sayensị most of the scientific people known in the world most of them are not even christians <laughs> but they are developing wonders agwụ ha ọ maka ihi na ha dị akpọ jizọs na ha ma enwe agwụ <laughs> so e nwere ọtụtụ ndị mmadụ nwere onyinye dị iche iche develop wonders on earth but na na not Christian, some of them are called free thinkers some of them are even agwaghị na na na ha ekwenyere any particular religion mana agwọ ha kwudoro ha ha na-create wonders <laughs> ịghọtara ya so onye ọbụla na ji wee saa ndị Christians isi ndị ejiri ji wee rie ya erie ka ngwa ngwa hapụ What happened is that there was a time the Rome bore the world power. So they wanted to create, dominate even uh, everything about human on earth. So they therefore they introduce this their God in the form of Christianity. Achọrọ m ije e deep n'ime gbasara nke a maka ọ bụrụ onye abụ topic dị beta. Enwere e some opinion of thought na-ekwu na that name even is a fiction name that it never existed because minus that book called Bible onwere any historical book back the personality of the person jesus you Jizọs that ya even the four books in the Bible Matthew Luke John Matthew Luke John yes Matthew Luke John Mark these four this are gospels enwere onye ọgwụ n'ime nyere account of the death of the the birth of Christ onwere onye n'ime ha nyere the exact death or month amụrụ ya so some of these local stories ya ka anyị chọrọ idibeti taa so mana ihe ji kwubegoro okwu na my prayer mbụ bụ ka ị ghara ifil na o nwere aha ọbụla karịrị maọbụ ike ọbụla karịrị ike nke Chukwu Okike nke pụrụ ime ihe niile ike niile ma nke si n'elu ma nke si n'ala bow before him n'agba ochie ụmụ Israel yọrọ n'aha Chukwu okike nke pụrụ ime ihe niile and there was miracle <laughs> mgbe ụmụ isrel akọrọ akọ achọ ka nwere ihe ịma wee mara atụ ihe ịmaghị mgbe ụmụ isrel nọ na gadin nọ na n'ịkpa mgbe mana dara ha ọ bụ n'aha Jizọs ka ha yọrọ Jizọs is not even in the picture then ha yọrọ n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile ihe ịtụnanya wee na-eme so onye na-achịkọwara gị bụ ikwena ka mmadụ ọbụla gwa gị ee na ọ bụrụ na ị yọrọ na aha onye nwa na ihe ịtụnanya ama eme ọ bụrụ eziokwu ndị indians eh, eh, Mahatma Gandhi ndị butelu ma Buddha ndị butelu okpukpere ndị india hinduism ha na-ayọ n'aha Jizọs ọkwa na-agọzi ha ndị arab ha na-ayọ n'aha jizọs ọkwa na-agọzi ha ndị reshia ha na-ayọ n'aha jizọs ọkwa na-agọzi ha etu a ka ọ dị all the race and continent of the world ha na-ayọ ha na-ayọ n'aha jizọs mana na-agọzi ha kedu ka isi abịazie impozuo ya eh, certain religion n'ebe ndị nke anyị nọ na-agwazi anyị na na religion ha na nwere ka anyị ihe n'aka chukwu okike nke kere ihe niile na-abụghị na anyị yọrọ n'aha chi nke ndị ụka ọbịa ịfụna na a lot of them of the seat before ndị ụka ọbịa abịa ọ na-ehesịrị na ndị ụka ọbịa kali chọọchị bịa na naijiria 1885 kpata na ha celebrate centenary 1985 so pụta na ha karị 100 and something years I'm talking about our forefathers three, 3 4 5 one thousand years ago ndị a niile nwere onyinye mmanụ na aga ga-eme ihe dị iche iche lụọ ihe dị iche iche onyinye a ha nwetara ọ na-aha jizọs ndị ụka ọbịa so enyi wee chọọ ka akwụkwọ digres ya letogbo ka maka e, ndị na-enwe mindset ọ dịzie ha ga-asị na ọ bụrụ na na-aha jizọs na ihe arịba ama ama eme ọ bụrụ ka eziokwu ike niile si n'aha chukwu okike nke kere n'igwe na ala o nwere ihe ọbụla ee eh, ka esi n'aka ya dị wee bịa even akwụkwọ jenesis kwu na mgbe chukwu okike kechara ụwa kecha the entire universe na mmụọ chukwu na-agagharị na-eme mma the spirit of uh, the spirit of god moves upon the waters ọkwa ịgụtara na akwụkwọ jenesis uh, that time there was not mentioned anything called jesus mana emechazielu ndị rome because mgbe ha bụ roman empire they introduced that name chọnye ka e were superimpose bifo ndị ụka ọbịa abịa ndị ọdịnala n'ọdịnala Igbo agbụrụ ọbụla na-ekpere chi Chukwu Okike na ụdị ha Chukwu Okike na-anụ ayịyọ ndị ọbụla kpatara na agbụrụ ọbụla all over the world even if iche kwuwede successful and rich states even successful nations even not even called Christian states even United States the people that are rich in United States are not even Christians all over the world. So what I can tell you is that mana and magwagana, once you apply the principle of law, natural law that governs the universe, you can attract wealth and goodies upon yourself, whether from any religion. So what is important is applying the principle that governs the universe. so ikwena ka mmadụ bịa sị gị nọ Christianity na-eme mmadụ ọgaranya ọ bụrụ na eziokwu even the modern pastors today is a impoverishing people ọ bụrụ na ị mara ọ bụrụ anya ka m ikwu maka taa mana ihe m na-achọ ịkọwara gị bụ na don't allow anybody to tell you that yọ n'aha abụrụ nke Jizọs na ọma ma aga ọ bụrụ eziokwu enyego m some emphasis ghọtara ya now nyanwụ ministri bụ na anyị na-ayọ n'aha Chukwu okike nke pụrụ ime ihe niile ihe ịrịba ama na-eme mana anyị na-achịkọwaziri tata bụ na o nwere chalenji mmadụ na-enwe ọ bụrụ nke a ga-eji okwu ọnụ wee kwubi ọga ka mmakwadụ ga-atụ nwekwa chalenji mmadụ ga-enwe n'ụwa ịma na a ga-atụrịrị aja aja dị iche iche nwee chalenji mmadụ ga-enwe n'ụwa ịma na a ga-atụrịrị aja ihe mmee can let me come back to Bible yes ka m na-eji ihe ma wee na-amarị gị o nwere ọtụtụ ebe dịka m kụwagoro na nkụzi mbụ ndị gara aga na Chukwu Okike kere ezi mmụọ kekwa the unclean spirit mana gwaghị gị soro the the beings for the light region gị so na ndị si from the dark region so both the spirit for the light region and the dark region are there aka duzie onye mma ofie n'isi maka na ekere aka n'ike aka ebe ịghọtara ya ihe ọ ọbụla chukwu okike kere dị n'ụzọ na-abụ mma na njọ na mgbe ọ bịa kechazie ihe a ịfụ n'ọzọ ike soziri gị itinye aka na ya so ndị anjelu nke chukwu a na-ekwu maka ha a chọrọ ịkọwa maka ya na baịbụl na anwa ịfụ na o nwere ebe jizọs na-alụ ọrụ o nwere ndị wụ ọbịa ọsị ụmụ ọkịrị spirit nọchiri n'ime onye a o nwere ike ọzọ kpọọ ya ndị ọgbanje na-emebi ihe maka e nwere ndị ọgbanje na-eme ọrụ ndị ọma dị mma nwee ndị na-arụ ọrụ ọjọọ ọfụ ndị a na-arụ ọrụ ọjọọ si ha na onye ahụ ọrụ pọzesịrị unu na-emebiri ihe na ọ dịkwa n'ezinụlọ ya mkpa ngwa si n'ime onye abụọ ha erube isi si n'ime onye abụọ ị ghọtara ya ihe chọrọ iweta ebe a bụ that o nwerekwa ndị n'ime ha those unclean spirit ọsị die die die die die ma ọ fire fire fire fire fire ma ọ bụ elu nwere ọka na nwere ọkụ because he has no power to kill thou shall not kill dịgidoro bido na mmadụ wee ruo in the world of spirit ịghọtara ya now ka mmakwara ofu atụ o nwere ndị nke ọdịbe ọ chọrọ ime ka eh, ọ pụtara wee fụ ndị unclean spirit ka a possesịrị ma wesịa onye ụnụ pọzesịrị dị ezinụlọ ya mkpa ke ndị ụlọ bụ ha wee ya na ha abụ igwe o wee ya ha si n'ime onye a megịrị ha pụta ha banye n'ime igwe ezi ihe o provided alternative ihe o mere ihe a bụ ihe anyị na-akpọ n'ọrụ mmụọ igbo onwe ezampụ o nwere ọrụ mmụọ mma na-alụ mmadụ ọ bụ n'ọrụ mmụọ ụtụ dị n'ebe onye anwa nọ ee eh? idie na-aga agba onye anwa onwe ihe ọ pụta bụ na mma eji any animal wee nwụọ isi onye anwa any guilt dịzi n'ebe onye anwa dị let it be cast upon that animal that animal na-ama egbu ya egbu na ọ were lụcha ọla hapụ ya na ndụ ọ na-akpagharị and in that mindset ka ndị ụka ga-ekwu na onye nwa akpọdoro n'obe eburugo mmehie a na-ewerugie gbaa onwe mmehie mmadụ ịghọtara ya so ihe na-achọ ịkụwara gị bụ na enwere ọrụ ụfọdụ niile na ga-agba onwe dịka ndị igwe a eji ezi wee gbaa ha onwe ka o nwere onwe ka mmụọ ọkụkọ spirit ya dị n'ime onye abanye n'ime igwe ezi dịka ndị na-agụ akwụkwọ ndị ụka ọbịa e nwekwara onye nke ọ chọrọ ịgwọ ọnụ so e chọrọ establish ebe ahụ ma ọ bụrụ e, solution ọbụla ndị ọsọ bụrụ problem ọ bụrụ ha niile bụ kas I cast you I you ịghọtara ya o nwere ndị nke ọ na-eprovide alternative a na-akpọ negotiating bargaining na mụ nwa na onwe mbụ eze na ọ bụrụ na m na-achụ àjà ezempụ na m na-achụ àjà ndị ọgbọ n'uke ee eh? den ihe m ga-eme ewu na m na-achụ àjà ndị ọgbọ n'uke abụ ije ndị ọgbọ onye anwa na-eweta uke akpọ ha ụnụwụ ndị unclean spirit na-ewetara onye a challenges of life kedu ihe a ga-emere ụnụ ka ụnụ hapụ onye a ha ewee lesie ihe ha chọrọ wee si oke ewee igbu ha kwajere ha hapụ onye anwa don start a war you cannot finish bargain with them ndị a ga-achụrụ aja achụọrọ ha aja ndị a ga-awara ọjị awara ọjị ndị a ga-egburu anụ egburu ha anụ so then ka mmakwara ofu atụ o nwere onye nke ọ pụtara asị na onye agwa onye kpuru isi ewee owere o were aja were ọnụ mmiri ya ị na-eche dị ka akwụkwọ ndị ụka gwazie gị ihe ndị ọzọ na ihe ndị ọzọ otu ya ebe ọ bụ na akwụkwọ ndị ụka ụka ọbịa gwakara gị na edebe ihe niile ya nwa nwoke a na-ekwu maka emere na onwere akwụkwọ dị n'elu ụwa ya abata ya ịghọtara ya ị na-achọ ịgwazi m ị na-achọ ka a gwa na o wetara ngwongwo na ngwongwo wee mekọta na ọsụ mmiri wee tee mmadụ n'anya ịmara na ebe dibia na-arụ ọrụ na o ebe dibia na-arụ ọrụ aja dị na anaba n'ọrụ ịmara ịmara na mụ nwa bụ dibịa rụwa ọrụ onwe ebe mma arụrụ ọrụ onidie na na mma abụ pụa pụa salaiba ya abịa ịmara ịmara na onwe ebe anyị alụrụ so abịara dịma m ịmụsụ ịmụ gosiri ọrụ maka na ebro dibịa mana ihe m na-achọ ịkọwara gị bụ na na ya bụ onye mana na na o nwere ụfọdụ nsogbu na-apụta na alụ ọrụ alụọ o nwere ụfọdụ nsogbu na-apụta na ọbụzi akas so therefore afọ have to bend down were aja were ọnụ mmiri and ihe ndọdọ wee lụọ ya ịghọtara ya so o nwere nsogbu mmadụ ga-enwe a ga-alụrịrị ọrụ alụ ọja batara na ọdịnala ya mere sịrị e nwere ndị solushọn ndị agha eji ọnụ kwubi okwu ekwubi okwu ndị mụ na aga alụ ọrụ alụ ọrụ ndị mụ na aga achụ aja achụ aja ịghọtara ya mm-hmm. so onye ga-achịkọwara owu ka ịghọta na mkpa niile nwere solushọn mana mkpa niile nwere the same solushọn so e nwere ndị ji ọnụ ekwubi okwu nwee ndị mụ na aga achụ aja dị iche iche nwee ndị mụ na aga achụ ịdị aja ihe mma egbupụ ọbara ịghọtara ya ọ makara ndị juu na ndị rom matara nke a nke ọma kpatara ka eji asị gị na jizọs chụrụ achụrụ àjà n'elu obe wee gbaa ọbara dị afọ ọrụ ọgbago ọbara na nwere ọzọ ọbara ọzọ dị nesesịrị ịghọtara ya so ihe ọ pụtara ha beliv mana o nwere aja n'iri na ihe mmehie ga-agbasagiri goye na-ege ntị ka mmakwadụ nwere ofu atọ ọzọ ivin abraham ndị ụka ọbịa na-akpọ n'ọnụ na ha nke fet o nwere ebe ọ nọgidoro wee medo wee chọọ ka ọ chụọ aja wee nye chukwu okike onye n'uche aka ya ka o mmadụ o jesi ka o jee na-aghọta nke o wee sị ka o were ofu nwa ya ka nke na o were ofu nwa ya wee chụọ na Chineke ya eme ya appreciate maka na ọ dị oli nwa o nwere Chukwuoke wee sị thou not kill emelụkwara nwa ahụ n'anya were eburu wee chụọrọ m aja ihe ọ pụtara na Chukwu Okike na-anapụ aja ebi <laughs> ịghọtara ya Chukwu Okike na-anapụ aja ebi na-anyakwu aja ihe mme ihe onye nwekwara ka mmadụ tie ugbu mbụ si gị na aja na ọnwụ jizọs nwụrụ n'elu obe emegịna nwa ozi aja ọzọ dị nesesịrị <laughs> ihe ahụ fọs fud na <laughs> ka e ka mmadụ si gwagoro ihe na-eto anyị kwela eh? sị na ọnwụ n'elu obe awụchapụgo njọ ị nọ n'ụwa ikwela nwaanyị ndị mụrụ elu dị mọdras na isi sịrị ka ọbara ya dị n'isi anyị na n'isi ụmụ nwaanyị <laughs> ndị ma-eme ya makwụrụ ọda standard ad ka ha kọmitere nwere ihe dị ka na na ọnwụ ọnwụrụ ụgwụ maka mmadụ niile nọ n'ụwa ọ dịrọ pọsịbụl awụọ na ụdị ihe na-eto adị pọsịbụl ọ ga-awụ maka ndị abụrụ ya dadị <laughs> na-esi ndị oji maka ebe maka ikiriri nke ọfọ ọrụ ihu univers ọchị ndị ụka ọbịa anyarị hmm? ndị ọzọ na-eti isi na namọnwụ ndị obere ndị ọzọ amara ihe na-akọwa <laughs> maka na e nwere bringer of truth na na mpaghara niile so na anyị bụ ndị afrịka bụ ndị na-ekpere chukwu okike maka na anyị first born anyị nwabụ ndị na-ekpere chukwu okike direct so anyị na-ekwupi okwu n'aha chukwu okike nke pụrụ ime ihe niile onye ike niile si n'aka ya bịa ịghọtara ya so n'ụbọchị a a ga-ewube ya bụ altar of ọdịnala prayer minister hmm? a ga-egbu efi a ga-egbu egbu a ga-eji mesara aka so a ga-esikwazi nri dị iche iche so ọ bụrụ na ịnọ elu ya na ịya dọgbu ugochitụ ọdịnala tempụl biko bịa akarịrị okwu gotara n'aha chukwu okike nke pụrụ ime ihe niile ihe ị ga-eri na ihe ị ga-aṅụ ụbọchị ahụ ga-adị nke a ga so isiokwu anyị bịa n'ụbọchị taata bụ 25 December what is too special about this 25 December na mpaghara ụwa niile n'oge a bido na disemba 22 to 25 wuo oge ndị juu ndị rom sorry during the roman empire o nwere oge ndị roman empire na achụ ụwa niile ihe ọ pụtara bụ na na na ndị agha ha dominetiri obodo dị iche iche wee tinye obodo niile mba niile dị iche iche under roman king the emperor now etu esi wee kọọ akụkọ maka roman empire eh? so mana ọ bụrụ ka m bịara ịkọta mana ị chọrọ iweta ebe a bụ na mgbe romans na-achị ụwa ọnya mere ebe ha ji wee introdusuo both dia kalenda as ihe a na-eyuzu agwara m gị gwagha na ibi na from sunday to eh, to saturday na ihe niile abụ dị dezi ndị rom ji efe mmụọ dị iche iche anyị bụ ndị ọdịnala igbo na-ewe four market days as of izu while na roman calendar ha welu seven seven as their four market day that seven days ya nwere ụbọchị ha ji efe entities of power ọbụla dị iche iche etu anwa ndị ọdịnala igbo ji wee four days four market days name dem eke nkwọ orie eke orie afọ nkwọ as four market day. And these four market days were entities of powers and elements were particular day na-eri anyị n'ụbọchị ahụ. ghọtara ya? A kọwara nye na eke bụ the sun, the fire element. Ndị Igbo maka gbasa eke bifo onye batara na the sun kpatara ndị Igbo ji akpọtụ ihe a na-akpọ anyanwụ na eze elu. Ije na be dibịa maka ndị aghọtara ya ka nkọwa ya etu si ghọta ya. Ije na be dibịa ụfọdụ ị ga-afụ ihe dị ka flag nyanwụ flagị ị ga-afụ ihe dịka miro ị ga-afụ akwa ị ga-afụ ụfọdụ ihe dị aṅa dị aṅa n'ebe anwa bee na ịgbaratazie n'ukwuta flagị ị nwere ike ịfụ ihe dịka ọkụ ma ọ bụ ite a na-agbanye mmiri the sun anyanwụ na eze elu eji adọtụ anyanwụ na eze elu ị ghọtara ya uh-huh. all the to anchor the power of the sun the power of the sun energize the entire universe atarụ na whatever ya ya kpatara na power of the sun jazz, ọ ya kpatara na ụfọdụ obere dị iche iche the worship sun ah? as a symbol of the almighty power n'ọdịnala Igbo anyị recognize the power of the sun onye akpatara na onwere dibịa ọbụla ije na bie that does not recognize anyanwụ na eze ọja batakwu na ụfọdụ dibịa nwere ike ịsị gị na ọ bụrụ na anyanwụ daa na ha dị agbazi afa doo nkwara ndị nwe ndọtụrụ anyanwụ na eze elu make it possible na ha nwere ike ịgba afa bifo anwụ apụta nwa ndị bụ na ha ga-echeriri ka anwụ pụta so ọ bụrụ na adọtụrụ data anyanwụ na eze elu anwa ịfụ na n'okwu ebe poolu anwa dị na ya adọtụrụ ya na-enwere ihe dị ka ọkụ agbanyere mmiri the sun energize the sun the water dị ebe ahụ ka e wee radiate power ka mmadụ n'ofu e nwere okpukpere dị iche iche na enyere referensị na-akwa ya ugwu wee nye sọn ka mma ofu o nwere ụfọdụ okpere dị iche iche ga-abụ Ije na temple ebe ha lụ temple ifu na dia ọlta na-abịarụ n'elu example ka were gree meseji mat ifu na ebe the center of their altar dị na o nwere glass ga-adị four corner eh? just like representing uh, four east west north and south ị ga-afụ na glass dị ebe ahụ I ga build it in a way na there will be radiation for the sun towards the altar. ịghọtara ya and ha nwere ike ịka ụka ma ọ bụrụ na the sun apụtara kpata na their worship must start from 9 o'clock and they don't do worship at night mgbe anyanwụ dara ịghọtara ya now ị na na the altar ị ga-afụ escorted like a chalice etinyere mmiri ịghọtara ya na ihe a bụ anyanwụ na ezi elu nkụ na the light na the altar ka o wee nwee ike radiate ya ya bụ oku ihe research m gosiri na nọọ okpukpere dị na-eso ọdịnala na ọdịnala ndị ọcha ụfọdụ nwere ike ịso nọ ndị ụka flawa ị nwere ike ịfụzi ka ha were flawa flawa flawa kụcha flawa around ya premises ma ọ were flawa tinyechaa flawa ahụ eji wee dozi ọcha ma ọ wee ebe a na-emebere ya enwere isi ọma na-esi na flawa ndị a na-apụta isi ọma ahụ na-esi na flawa ndị a na-apụta attract beings benevolent beings ezi mmụọ gasị ndị ga-abịa sonye na ajamasị ihe a na-eme ọgwụ onye matara ndị kalif wụ ọnwụ na-achị ịka maasị eburu ụzọ fee incense maka na ha believe the aroma na-esi na ya pụta na attracta good beings den n'ọdịnala like the garden of angels anyị na-alụ ịbịa na garden of angels fụ na anyị kụrụ ọtụtụ flawa dị iche iche Flawas ndị na-adọta good elements bicos once you be able to attract good elements around you definitely you will be blessed ndị anjelu nke chukwu the best thing you can do on earth bụ ihe ọbụla ị nwere ike ime ka e make you friendly align you make the angels of God hover around you definitely you will be blessed anya ka onye gụrụ akwụkwọ akwụkwọ ndị ụkwa bịa sị I will never let you go until you bless me there is an atmosphere ka ihe dozie ya environment ịfụ na ndị angelo nke chukwu gara abịa around you and trust me whenever they are coming they are coming with goodies so ọ nyabere anya field enwere lot of flowers imeba ihe ya ahụ anyị flowers those flowers are not for, for fancy those flowers is to attack enwere choice of flowers those flowers of flowers ndị na-adọta the good beings around so that mgbe bụla ị bịara ebe a bịa drop ya petitions ma ọ bụ kwọsị m nwee zara dịka onye ụkọ ga eje ebe a jekwupie okwu those dangers ahụ ndị ọ bụ ọrụ ha ijebe east west north and south wee gazie ebere ndị mmadụ abanye ọrụ ịghọtara ya then uh, come back to ọdịnala Igbo ịfụ na that sun and of the sun ahụ anyanwụ na-ezo elu agbaturubu ka the power of for the luminous height from above wee nwee ike ibinye within the area a na-arụ ya bụ ọrụ dịka ụlọ agwụ ewee dọtụzi ụmụ mmụọ ndị ọzọ so enyi wee kwube ihe na ka ị mara na obere ndị ọzọ nwere ụbọchị ha ji efe mmụọ dị iche iche akụwago ụbọchị na moon monde ụbọchị eji efe the moon god kụwakwara ụnụ kọchara ụnụ gwachi ụnụ ụnụ ọbụrụ ntụzi aka mba taa gwakwa ụnụ na saturn ụbọchị eji efe god ụnụ na ụbọchị sọnde ụbọchị eji efe the sun ụbọchị eji anyanwụ ọnyanwa ihe ndị rom na-eme they so odmenala gwara Rome obodo enweburu obodo na-eme ọdịnala nke ukwuu mgbe ha dominated the world empire they dominated the world empire because they went to war with gods lot of gods ha nwere wee dominate ụfọdụ mba na mba ụwa wee bido chewa wee superimpose their religion and doctrine today ndị ụka rom nwere ụbọchị ha ji erota dia ancestors kpọọ nọvemba 1 asị na ụbọchị eji ejota the sense there is a lot of mortification onye abatara mgbe ha nwere council of Nicaea in the year 325 AD AD wo after death of Christ mgbe ha na-akpa nkata ka esikwa impose onye n'ụbọchị eji celebrate Christmas 25 December Eh? Pope Julius the first in the year 340 AD wee superimposed wee wee wee kụọ ya ntu na 25 December ga-abụzi ụbọchị ha ji celebrate the birth of Christ because I challenge any priest any Orthodox priest or Roman priest to swear with aha nna nna ya na ya ga-aṅụrịrị iyi na 25 disemba ụbọchị a mụrụ chi ha jizọs ndị ụka ọbịa none of them we swear all over the world i challenge them onwe a na eme priest ọbụla ga-eswear before amadi ọha fact ya nwere aha aja na be nna ya chịrị aja na be nna ya chinye ya elu si eh? na ya swear ee na 25 disemba bụ the real date amụrụ chi ndị ụka ọbịa bụ jizọs onwe ọdụ onye n'ime ha ga-eme maka na ọnwụ nweghị ofe dị challenges ịghọtara ya so they are not sure what happened is that that 25th ụbọchị ndị Rome jee celebrate the feast of sun god ụbọchị ekele je ekele chi anyanwụ maka na ọ na-enyere ha aka ihe a kọrọ n'ubi wee na-eme o mbọsị eji eme nnukwu mmemme na mba so oge siza Augustus oge perot emperor time, ji wee wee Christian convert na christianity wee kretie vatican mpaghara rome akpọrọ vatican kreticha ihe niile ndị a ha nwere onwe ha wee decide before them na ha ga-ewepụta ụbọchị dị etu a instead of ha nwere isozi the larger rome na-celebrate this feast the vatican the roman church wee weruzie ụbọchị ahụ instead of ndị nke ihe na-eselebreti ụbọchị ahụ ha ji ekpere the sun god ha weruzie si ka eweruzie na-eti a superimpose onye instead of ndị mmadụ ebe anyị celebrate sun god ahụ ka ha celebrate wezie the birth of the name ha created bụ chi ha bụ jizọs ịghọtara etu ndị si wee bịa so in history kpatara na ije na history bịa ga ngo to google Some countries celebrate their own Christmas in another day, twenty-six December. So celebrate in so many dates. Even among the Christendom, there is a lot of confusion confusion because some of them knows that this feast of twenty th December is a creation of man. It's a fiction. It's just to give the, the personality of the name they created Jesus a, a, a, a birthday in order for everything to look real. Because echefukwara na from March 25th ka ha na-celebrate the feast of annunciation mgbe ha si na Gabriel Dr. Mary wee si ya na ọ ga-adị ime so ị ka ntụzie from that March hour to December I think from March 25th asị gị na ọdaigo omegede compliance ninth ninth month ịfụna ya from march 25th go to any roman church every 25th march ka a ga-eselebreti ihe a na-akpọ the feast of annunciation ha si n'ụbọchị a ka Virgin Maria ka Gabriel bịakwute Virgin Maria wee sị na ọ ga-adị ime m na-ejeso ịka bujie from that 25th march to 25th december ọ bụrụ 9 months ịfụna mathematics fixing uh, mụ na gị yes ndị ndị ma ụmụ nwaanyị ndị na-ere m anya ịma na ọ bụrụ iwu na na mbọsị ahụ ọ na-eme na imo ọgwe ka nwaanyị ya mụrụ nwa debe ọ nwere ụfọdụ ụmụada a ga-amụ some days or weeks before the confirm nine months nwee ndị a amụ some days after that real nine months sikọtara ya <laughs> mana eriri ndị be anyị eri yes gị nwa onye afrịka na ma anyị eriri gị eri kedu ndị bụ celebration of Christmas n'isi ọ bụrụ anyị nwa ọ bụrụ ndị Igbo ndị Igbo all over the world everybody 25 December onye ọ na-agba na anabenna ya abịazie mee onwe mee anyị exposed to high cost of things a lot of things a lot of things a lot of things maka na eriri anyị eri maria taa na-enwere ihe ka na amụrụ Jizọs na 25 December despite the fact na enwe some opinion of thought na-ekwu na na-enwere ihe dị the existence of the so-called him mana ọ bụrụ ọga ka m bịara ikwu taa ihe bịara ikwu bụ na dat date echi uzuru ọ bụ ya ka ọ na ọ ya ụmụnne m ndị Igbo sịrị gasị ọwụ ya ka ọwụghị ya mụ ga-akwụọ na ọwụghị ya <laughs> ọwụ ya ka ọwụghị ya ekwuru na ọwụghị ya na 25 Disemba awụghị ya ịghọtara ya so ihe ọzọ na-achọ ịkụwara gị bụ ọnya akpatara iri na among the Christian e nwere nwoke division today ndị mountain of fire amara ihe na-ekwu maka krismas ndị deeper life amara ihe na-ekwu maka enwere lot of them that disagree na the death of 25th is a fiction is not a real death then kere ihe na-adagbuziri onwe gị kere ihe na-adagbuziri onwe gị na ndị a ndị a riri anyị eriri anyị front and were ihe gbasara nke ha wee superimpozuo the real cultural things ha na-eme the same thing a ka ha mere wee superimpozuo gwazie gị na nna nna nna ha bụ demons you should not recognize them but ndị nna nna nna nke ha bụ saints na every novemba 1 he celebrate ndị nna nna ka asị na onye na-eto a ọ rapụrụ n'obi isi onye nke na-eto a madagorati ọ rapụrụ n'obi isi Anthony Ọpadụ rapụrụ n'obi si a na-akpọ na-ekele ndị nke ha gwazie na nna nna nna nke ya okwu nụrụ ọkụ mmụọ ikwelụ ịma ọnụ ibu onye riri eri novemba 1 they celebrate it novemba 2 ha kwuo Feast of All Souls maka na ha kwenyere na mkpụrụ obi ọbụla nwụrụ anwụ every of the total damnation of ọnwụ ebighị ebi nke ugboro na abụọ ahụ ka nwere ike ịghọtara mmadụ anyị ọnya bụ ha ji wee create what they call purgatory ije n'ụka ihe afụ na-enwe ndị na-akpọ purgatorial society na-ebelive na ndị na purgatory ga-ayọtara mmadụ ahịhịa today gị nwere onwe gị na-ere m anya gị nwa onye riri eri ịyọgo nna gị ya let fada ya let grandfada ka ọ yọtara gị ahịhịa he to immortalize their people he refuse to build monument don't in days to come say i ga-eselebreti i ga consecrate the new obi at eze and Ugochitubelu na temple consecrate the, the angels field and the borehole that dem may show the monument m build for my forefathers n'obi anyị enwekwu litany enwekwu litany of my ancestors day from my late father down to the fifth generation ịma ọnụ onye kere so i refuse to immortalize the names of your forefathers maka na iwe onye riri mana ị na-amortalize the name of forefather mmadụ ịma ọnụ ọnwụ onye ife atọ na enwere onye a na-akpọ Jizọs that ever existed na forefather mmadụ ịmara ịmara na nne mmadụ ị na-amortalize ya forefathers will not even be happy with you you are celebrating another person's child I do not person that age because the young man even counted na in si na agbụrụ David ya ka eji asị ya jeso David hmm. that is how they structured the existence of the man to give him right lineage but you do you even know your lineage some of you na-ele m anya yes gị nwa onye riri so ụsọ ah, aha nna gị na aha nna nna gị ka ịma mana ịmarọzi ndị let me tell you one thing that is going to happen to you in the next 200 years mụ na gị anyị ga-ajọrị our ancestors hmm? n'obugazi eh? that time if you don't tell your children the importance of remembering their forefathers who labored so much for the well-being of the family during that time you will be no more me i will be no more then if you don't teach them that they are supposed to family has a day ha ga-ewepụta ụbọchị eji celebrate their fathers. wapụrụgoro ha ọgbụgoro ọchị nkịtị tụọrọ ha nzu ngwụrụ nkwụ wee kelee ya forefathers do you know what they labor to even the compound ị nwere now and obi gị ịma na they somebody fought for it not you know The only thing it is it is easy some of them bụ ọnụ ma ha na ha secure that land yes ya inheritance kere ihe iji ekele ha ịkpọ ha aja afa isi na ọha nwakpo nsogbu gị iji akpọta ndị ofeke ọbịa na-efekasị mmiri na-efekasị oyi na kọmpaụnd na-akpọ ha aha ọjọọ na ọha nwa responsible for ya predicament which is false what you are suffering today is because of ignorance our dual forces is that my people are suffering because of ignorance you are suffering today because you refuse to do the right thing you are suffering today because you disrespected your lineage those that labored for you. You are suffering because you want not even show your wagon. If you want to show your wagon, you recognize even their, their, their ancestors. Ịmụọ na ndị Igbo na-atụ isi onye bụrụ chi ụzọ gbagbuo onwe ya n'ọsọ. Ịmụọ na ndị Igbo na-atụ isi na ọnwụ na chi onye adịghị n'izu n'isi na chi ya awọ mmiri if Yachidi does not support any evil thing to happen to you, you will live old to grow gray hair. Ị ga-anọ ndụ ka nka nwee isi awọ. mana why he has suffered today because he disrespected yachi you don't even know yachi you don't even know your ancestors instead of you do the doing the right thing inyekpata ofu ofeke bịa na-akparị ndị ichie na ngwurube nna gị na-efekasị nnu na-asị na ọha dị responsible for your predicament nwanne ili dịrị ka eke ọkpọ n'isi tak chalenji na-enwe today wa ọkpọ ha kere gị ịghọtara ya so ị kwesịrị ije nụ jee yọọ ha mgbe alụ gbapụ ọjị na na be nna sị ya biko ede eh, sọrị n'igbe onye eriri eri ha mekọ ọpa ha mere gị ebere na bido taa na ị ga na-awapụrụ ha onye na-akpọ ya ancestors ejika ngwaji atụ ofu chalenji ọ bụrụ na ị chọrọ ịma na ya ancestors ọdịile ọ bụrụ na ị chọrọ ịma ma mmụọ be nna gị ọdịile ọ bụrụ na ị chọrọ ịma entities of powers nọ na be gị ọdịile ime ihe ị ga-eme today tonight oge ndị njelu nke chukwu ji agagharị na-eme mma 3 am ekwuru m ya na every three o'clock bụ oge ndị nke chukwu ji agagharị na-eme ma ọ ya batara ndị ụka rom ji wee mee adapụ 3pm asị oge divine mercy ise na ọha wee gwa ndị mmadụ eziokwu o nwere oge ndị nke chukwu ji agagharị na-eme mma ka mmadụ ofu atọ o nwere akụkọ na akwụkwọ ndị ụka ọbịa na liver of Bethsaida pulo of nwaanyị nọgoro na ọya olulu ọbara for that sub to that eight years ewesị na jizọs ndị ụka bịabịakwutere ewesị ya nwaanyị kedu ihe kpatara na n'ebe ya na mmiri a ka ị nwere onwe gị maka na mmiri a mgbe ndị anyị nke nkechukwu ji agbarata wee tụrụgharịa mmiri a onye mbụ na mbụ ọbụla bụrụ ọya ọbụla bata ime mmiri a wee bihel nwaanyị wee sị na ihe nwere mmadụ na bifo ọbụla ya enwe ike gbanyegoro wee banye na mmiri onye ọzọ eburugo ya ụzọ wee banye ihe chọrọ iweta ebe ahụ ka ị marụ na o nwere oge ndị njeru nke chukwu ji agagharị na-eme mmanụ atọ ndị mmadụ na abụ <laughs> ọ gbara ọgharị ọ gbara ọgharị bụkwa. what you know is only a mystery to you now ngwazie na by 3am wo the hour of mercy 3am wo oge eji eme appealing oge eji ayọta n'ụtụtụ wo oge eji ayọ ihe were oge ehihie oge eji eji ọgụ n'oge eji eme mkpesa mana ụtụtụ wo oge hmm? ibinye 3 saa ihe inwe oso ọjụjụcha ahụ maka ọrụ akwa hmm? tufuo saa ihu gị ifesie ist mara nọ fọkanas of ya nwere ebe fesi ist ọ bụrụ na ị mara ist pụta n'ụtụtụ mana ebe anwụ si achalite n'obodo ọbụla na ọgwụ ọsọ ya bụrụ na amerịka fesie ist ifesiara ist ya nwa kpọkụ ochie onye ụwa m kpọọ ya ancestors whether we ma ha bara ịgba ha kpọọ ya ancestors for ya mother side and for ya father side kpọkuwe entities of power si nri na ngwurube nna gị mmụọ ndị nna nna gị fere ezi mmụọ niile ndị nna nna fere kpọkuwe arụsị niile ndị alụkwụsị niile mmụọ niile nọ n'ikwu nne gị na mmụọ n'ikwu nna gị na mmụọ ọbụla na-emere ihe mmụọ nọ na-atụghị anya ekele na aka na esi ha gbadataba na ịtụ ọnụ ụbọchị taa ka ha nọrịa gị na ha nọrịa ozugbo anyị ime afa ha you wi notice that spirits enter ọ bụrụ na ị notisiri ihe mana ngwa gwa ahụ fanyana igwe ya nwụrụ anwụ na gị you will notice that na o nwere mmụọ na ụmụ mmụọ batara na ebe ahụ ị nọ ọsọ ya bụrụ na Amerịka mmụọ na mmụọ na-apụ apụ ị ga-enotisi ihe dịka egwu wee ike bịa n'ahụ gị akpata oyi awụọ gị nwee ike isi egbuo gị ọ bụrụ na ị mebere ihe aja tara ya ya the first day mere ya ha gbakwutere m akpata oyi wụọ m mfụrụ ahụ ka dị mkpa wee ya ha sị ya nọ I came for peace eh? ha ha nzu eji m nzu n'abalị amara ha nzu ya esi amara ha nzu n'abalị a tụọrọ ha nkwụ ọkụ warụ ha ọjị si ha n'udo ka m ji wee bịa na m ekwetago na m na-eme ihe niile ha si m mee ma ha biko ha bụ ihe mee mee m ka m pụta ihe mee ma ọgaranya <laughs> taa a mezuru ihe niile ị na-ama aka ịkpọkuo ndị niile a na-agwa gị 3am kpọtuo ha mgbe ha ji aga anyị na-eme mma kpọtuo ha ọ bụrụ na akpata oyi na ị ga-anọ na rumụ anyị nọ ọsọ ya bụ ụlọ ị nọ mexico ị nọ amerịka ị nọ uk ana m achọ ịgwa kpọọ ndị a niile na agba gị sị ha bịawa na gị bụ nwa onye na-eto onye na na sị ha bịa ka a bịa nọnyere gị n'ikotagoro ya ịfụ ha bịa ọ na ị ihe ọ bụrụ na ị fụrọ iji notisi so na ha bịara mara na ihe m na-ekwu abụrụ eziokwu ma ọ mara na nke nwere ikpe na mmụọ dị n'ime ha ngwụ fina ma ọ na ịbụ onye bukọsị ụchụ mana ihe onye ọnwụ na-anwụ mmadụ mma nke ndụ mee anya ị ga-enotice that e again then after some time you will start building alliance and bido familiarizing with the powers they radiate with time ịfụ na na mgbe ahụ gị na ha ha batazie bakwutezie gị na ime elu kụzi na ime atụzi ụjọ edigo relax ịghọtago <laughs> ọ etu a ka o si adị so ihe ahụ ihe kwesịrị ịma so ihe nkụwara ụbọchị taata bụ come back to your root ọdịnala bụ ụzọ ndụ ka a kwachigata gị oke niile furu efu ka ị kwụsị ịkụ ọta ee ọdịnala abụrụ ịgwọ ọgwụ ọdịnala bụ aligning yourself di ya elements entities of powers ezumezu mmụọ so gị ị alaịnụọ ha ime ha ka obi dị ha mma ka ụmụ mmụọ bido gọzibe gị ka a butebere gị akụ ka a butewere ihe ọma ka a wetawara gị oke gị na mmụọ maka na o nwere mmadụ ka o nwere ego ọkwa eziokwu ihe a na-ekwu ana m agwa gị na onye nwere mmụọ karị o nwere ego maka na ihe ọ bụla ị chọrọ ihe enwe ya mana ọ bụrụ na esi na ime emere ihe dị n'ụzọ gị iwe ofeke ịjụ na ihe mere ihe dị n'ụzọ na ọka ide gwọwa ọgwụ ana m achọ ịgwa na ịgwọ ọgwụ abụghị omenala mana ọgwụ ị na agwa ọbụ shọt kọt irefuzuru ime ihe ị kwesịrị ime ọ dụzie ka ị ga-eji na ị ga-eji aghọ nara ngozi <laughs> na-eyi na mpịawa azụ akọwagoro m n'ụbọchị taa ịmatago na celebration of Christmas is a na ibi nchi ndị ụka ọbịa amụrụ ya na 25 amụgo ya na 25 na ọ gbasara gị bụ nwa afrịka i celebrate go ndị nna nna ha nwa ụbọchị ọsọ 25 disemba ya bụrụ ụbọchị iyi mpozuo ụbọchị iji egburu ndị nna nna ha anụ na gburugburu nna gị ka dị mma wee dịrị gị ọnwa ajụjụ ị nwere n'ịha nkụzi taa maọbụ ihe nkụzi gboo maọbụ ihe ọbụla na-agbagwoju anya n'ọdịnala Igbo sendere m meseji aga m enyere gị aka my mission is to help people live better life 0805 afọ m bụ Ogbuefi eze na Ugochi tubelu hmm? na Oraifite my mission is to help people live better life daalụnụ ka ọmaka maka meela ụnụ